ndị Igbo ekelekwa m unu biko achọrọ m ka unu gee dis eh, voice note um this reverend father mere iji wee kọwaa otu Christianity si bata n'ala Igbo cheta ihe m kwuru ekwu bata n'Africa n'ala Igbo ebe a ka ị ga-anụ na ọwa Anglican bụzọ bata which is the truth ebe a ka ị ga-anụ otu onye akpọrọ na eh, dọrọ n'ohu a slave trade akpọpụrụ gaa abroad erilizie ya ya bịaghachi wetara anyị kristianity ya nji na-ekwu ihe a na-abụ mgbe ị na-ege Mathias na ndị otu ya were bren gị ka hapụ iri gị and ndị ọdebere fada kpọkwara matayas aha o ji eziokwu wee finishie Mathias <laughs> o ji truth wụọ Mathias na ọ kpara aha ya na the video na the uh, voice note take your time ọnwụ na-enweghị data ọ ọchụwa ya dị too long ọ 15 minutes gị ga-eto ya gị dewere m ya mee ka eshọ na ị ga destin to the end karịsịa na ọwụrụ iwu onye nke kraịst karịsịa nwunye ka na-atụ egwu chukwu so na ka hapụ dike n'ihi unu unu ekwekwala ka unu yi ajọ oge a ndị na-awụrụ ihe kpodo ya isi n'ala gị soro ha na-aga ndị nwere omenala kpodo ya isi na-akọ iri aja aja gị soro ha na-aga mmehie ọbụla mmadụ metara n'ụwa ọ ga-azakwa jiri n'iru chineke bịara m ihe onyonyo a ọnwụ na ị ya ọ dịrị m pọsịbụl ama kwuo okwu n'ihi ọkwa na dị next vidio ma tụpụrụ n'ọnụ gere m ya ajụjụ nke ịbụọ nsị na mma aza na mgbede anụnwa bụ ndị ọcha butere ụka n'ala Igbo ha bịara maị 419 ndị be anyị si na arụ ahụ ọ bụrụ omenala mana otu a ka asị dịkwa ịhapụkwa asị asị gba ahụ. obere oge ndị mmadụ anabata ya n'eziokwu ka ọ bụ if it remains unchallenged o nwere obere akụkọ m chọrọ ịkọrọ ụnụ na mgbede a maka ndị ọcha bịara anyị Igbo is a very long history but I will summarize it ndị izizi butere Christianity n'ala Igbo naanị achọkwa m ụka buru ụzọ bido ndị izizi butere Christianity n'ala Igbo cross River Niger wee bata saịdị anya bụ ndị Anglican n'ahọ 1854 ka ha butere kristianiti a onye kpọ ha wee bịa abụrọ dị onye ọcha nọọ nwa naijiria Ajayi Crowther erebere ere ọ bụrụ slave mgbe emechara si ya n'ọdịna free ndị anglikan ebe ọ nọ n'obodo oyibo wee kpọlie wee chukwabie chukwabie o wee sị ụdị ife unu meelụ m maka na ọmaka nọ ndị ọcha bịara gore ka slev mesie ya ike mana ofu ndị ọcha ha bụzi ndị ọcha ọzọ kpojekwazie wee nọchọọ ya ndị nke bụ ndị ụka bụ ndị anglikan o wee ya ọfa doo. achọrọ m ịkpọ na ụnụ naijiria ife a niile unu meelụ m ka mere ụmụnne m eventually mgbe anglikan chọọchị kros river naija bata n'ala igbo ha mitie igwe ọnịcha mgbe afọ ọ dị ka igwe anọzi ọnwụ ka ọ na-aza wee mitie igwe igwe wee nye ha ana ebe a nụnwa arụ all sense cathedral ọkụrụ m ebe arụ all sense owe nyefe a na ebe afọ ebe a ka a ji rụọ ụlọ ụka mana ọ bụrụ sọọsọ na ha rụrụ ụlọ ụka maka na jesu abụghị sọọsọ maka na eze n'igwe ka jesu kụziri jesu kụzikwara ka esi eje n'igwe mana jesu gwọkwara ọya jesu kụzikwara nkụzi he was eticha rabbi not just a minister of God, he was also a teacher of men. So na mgbe ndị ọcha anụnwa bịara ebe a bụ ndị Anglican ha kwusara ozi ọma ka Jesu mana o ife nwa ndị ọzọ ha butekwara ka Jesu siri mee ofu n'imefe abụ na ha rụrụ dis DMGS ọ bụghị ego ndị be anyị ka ha jiri rịa ha yọtara ụmụnne fa ego yọta ha ego DMGS ọ bụrụ sọsọ na ha ruo dmgs ha jikọtakwara ụmụnne fe ego rụọ iyi enu hospital dị n'ogidi o mesialụ ndị nke katọlik bịa na 1886 mgbe fa fada kpọ ha wee bịa fada onye island fada luz kpọrọ ha bịa jekwukwu igwe igwe amaghị ife dị iche na katọlik na anglican igwe wee sị ọ bụ na unu si na unu dị iche na ndị nke bịabụla abịa nsogbu adịrọ o wee jee nye ndị kalik na ebe arụ Basilica of the Holy Trinity mgbe fada Luz bara n'ime ebe ahụ ebe ahụ bụ nnukwuta akataka ọfịa dị n'ikpere mmiri mgbe nọ na seminarị had the opportunity to see the picture of that place akataka ọfịa dị n'ikpere mmiri fada Luz nwakpo ndị a were bịa si na a very wealthy family in Ireland he renounced his family wealth jechie fada ichifada ezuhie ọ sị na ọ chọrọ ije afrịka gbasa oziọma mgbe ha bịara n'ime ọfịa afọ ha kụọ basha n'ime ọfịa within the first three weeks ha nọrọ ebe a anwụnta tawuo ịnọ n'ime fa n'ime ebe afọ ụmụnne fa nọ na island nụ na ndị bịara abịa na-anwụsịsị si we want to go and die also they kept coming wee rukwuo oge nke hiri ha anacha na ha anụfa mana ọ bụrụ sọọsọ na ndị kalik a kụọ basha n'ikpere mmiri ha yọtara ndị befe ego ọ bụrụ ego ndebe anyị ha yọtara ndị befe ego wee rụọsi ka esi ha rịọtara ndị befe ego wee rịọ kio arụsị ha rịọtara ndị befe ego wee rụọ CIC dị n'Enugu rịọta ndị befe ego wee rụọ nke dị n'uturu Marisi dị n'uturu ha yọtara ndị befe ego wee rụọ Boromi hospital ife a niile onweghị nke ha si ndebe anyị nye ha kọbọ they were gaining nothing. they were rather losing their lives ndị be anyị amaghị ife bụ na mmadụ na-aya stroke onye na-aya stroke n'ala Igbo asị na ọ na-aya ọtụrụ ọkara ma ọ bụ na ọ na-aya ọ nọ na ana ahụ egbe ife emeli eme they couldn't understand it ndị ọcha anụwa makwu na ya makwu ukwu ugwu na ọgwụ na achaji be anyị ka esi achaji na befa they were giving us free health care educating our people na ọya anyị na-aya nwere afa ma nke eji etufu mmadụ n'ajọ ọfịa na onwere afọ ọ na-azaba ọya afọ they lightened our people mana o nwere mgbe anyị kacha wee need ndị the most mgbe anyị kacha wee need fa the most bụ mgbe agha naijiria na biafra dara biafra dara during the war ofu strategy nigeria used against ndị igbo bụ food blockade it is an illegal means of prosecuting war isi na ndị mmadụ ama nri nri mana nigeria used against ndị biafra ndị ọcha anụnwa butere ụka n'ala igbo ha abịaghị ikwu sọsọ maka baịbụl chọpụta na agụụ na-egbusisi anyị they braved it jee against the instructions of nigerian government na-atụdata nri n'ala igbo na-enye ndebe anyị nri mgbe agha biafra biri one of the punishment go one nyelefa abụ na ọchụnalafa ncha niile wee sị na ha so n'ife kpatara agha biafra ji last up to three years they gained nothing from our people nothing. They lost their lives. They begged their people on our behalf. And they were repaid with embarrassment. They were chased away. Makifa Meline. Alụsị dịgasị n'ala Igbo alụsị nwegasịrị afa ngwa na ife ha na-eme n'ala Igbo mgbe afọ ofu alụsị kacha wee nwa afa n'ala Igbo bụ arụsị na n'arọchukwu a na-akpọ Chukwu of Arọchukwu ụkpabi ebini ụkpabi ka ọ na-aza bụ alụsị afọ ibini ụkpabi mgbe afọ ọ bụrụ na mmadụ na-abụ na-eso okwu maọbụ na obodo na-abụ na-eso okwu a sị ka eje na chukwu arọ chukwu ka eje ṅụọ iyi ebe afọ na alụsị afọ enwe nwere nnukwute kevu dị ebe afọ ịbanye n'ime kevu ahụ mechaa ọ bụrụ na ị pụtara asị na ịsịrị asị na arụsị eriena gị emesịalụ wee chọpụta na nnukwute kevu afọ bụ ebe ndị na-efe alụsị a si eresisi ndị befa na slave trade na onweghị onye ọbụla furu efu ebe ahụ alụsị riri n'ebe a ka esi echi gwa to the port of Bonny si ebe ha mee na transatlantic slave eh, slave trade so na mgbe ndị ụka ndị ọcha butere ụka na-arụ ụlọ ọgwụ na-arụ ụlọ akwụkwọ na-akụziri ndị be anyị ife for free oke arụsị dị n'ala Igbo na-eresisi ndị befa na arọchukwu ọ bụrụ na ị gee ntị n'ụdị ife a ijirizi ile gị gụọ eze gị ọnụ mara na akụkọ a na-akọbalụ gị na ndị ọcha bịara ebe a ghọgbusie ndị be anyị gbana na ụdị akụkọ afọ na akụkọ eziokwu ndị ọcha nke ọlụnụ maka fa ma ndị anglikan ma ndị katọlik anyị kpokọ afa ncha niile ọnụ chi ịba ha ofu afa ife anyị ga-abafa abụ the early christian missionaries achọ nkọrọ ọbụla kwuo ife afọ the early christian missionaries kwuo na ya mgbe ndị eli kristian mishonaris a na-eme ife ndị a mkpọrọ afa o nwekwara ụdị ndị ọcha ọzọ nọkwa oge afọ na-emerekwa ife nke fa ndị nke afụ si na kọmpani a na-akpọ royal niger company wee bata si na ha bịara ịzụ ahịa red oil ndị be anyị amaghị ife bụ international business ha wee na-aghọrị ndị be anyị oge ụfọdụ ha goro plenty red oil enye ndebe anyị pawuda maọbụ mmiri eji enene onwefe na mmiri mara ọ bụrụ sọsọ na ha na iti ndebe anyị na trade ha na-egorokwu ndị mmadụ ka ndebe anyị dị nkwadobe iresisi ụmụnne ha ha na-egoro egoro ndị ọcha na-ekwu maka fakịta na-azakwa afa kristian names ụfọdụ n'ime ha bụ John ụfọdụ n'ime ha bụ Andrew but they were totally different set of people business minded people ife ha bịara ime agbasọ ife ndị missionaries bịara ime ndị ọcha nke ịbụọ a anyị kpụkọ afa ncha niile ọnụ chi ịba ha afa anyị ya abafa abụ colonial masters onye ọbụla kwuo colonial masters kedu ife mkpọrọ ndị ọcha nke izizi afọ the early christian missionaries so na mbosi ọzọ mmadụ na-asị gị na ndị ọcha bịara mee ndebe anyị 419 ịjụọ ya ebe ahụ nọ na-aṅụ mmanya kedu ndị ọcha ị na-ekwu maka fa ọ dị eli missionaries bịara ebe anwụnta tawusiri ndị yọrọ ụmụnne fe ego rụọrọ anyị ụlọ akwụkwọ na ụlọ ọgwụ ọha ka ị na-ekwu maka fa kine kuma ka ndị bịawagara for trade bịara ghọrọ ndị be anyị ndị be anyị isokwu wee bụrụ akọmplis na-eresisi ụmụnne fa ndị anwa ka ị na-ekwu maka fa ndị ọcha bịara anyị igbo we must remember and honor their memories with respect bishọp ndị ọnịcha ebe a abụ m onye nnewi diocese mana bishọp ọnịcha belerian nwere ife ọ na-ekwuba ọsị that the faith we enjoy today that the seed of that faith was sown by the early missionaries and they watered it with their blood ha kụrụ mkpụrụ okwukwe were ọbara ha gbaa ya mmiri anyị na-echeta fa ka anyị na-egbuchapụrụ fa ka anyị na-asọpụrụ fa finally maka afọ na time m agwụgo finally o nwere dị n'ala Igbo kịta na-achọ imebi ife maka na adị m ekwu na ife niile adịchaa na mma in ụfọdụ ọgụ kristianiti na-anọ against ụfọdụ mpaghara omenala anyị na-adịrọ mma ọgụ aka na-aga n'ihu ruo tata iji maatụ n'ọka dayasis bishọp ndị ọka na-agbarị wute ọtụtụ ndị obodo ebe afọ maka asị na di mmadụ nwa asa ozu ahụ asacha ozu onye nwụrụ anwụ ebunye nwunye ya ṅụọ ọkụ wee pụrụ na ọ bụ onye gbagburu di ya bishọp kwuo ndị ụka mama stem ụdị ife anwa asị bishọp onye nwere kolonial mindset ndị ọcha aghọrịa anaghị na-achọ imebiri anyị omenala omenala a sị na a na-emebi ife abụ nwaanyị nwee ozu die ọnya bụ omenala a na-ewesara bishọp iwe mana e nwere ebe kristianiti na aha emete n'ala igbo tata ebe a ka m chọrọ ka i soro tinye aka wee na-etinye ka ife ghara imebi na ya anyị nọmba wan unu akụkọ nke ọlụ ụnụ maka ndị ọcha bịara ebe a na ife ha meela anyị ife na-ewu n'ala igbo kịta anụnwa abụ na ọ bụrụ na ahụ na-aya mmadụ o wee bịakwute man of God bụ John Igwe fara John Igwe fara John Igwe agọzie goya oil o wee nye ya jee ṅụọ na fibroid ya ya ọ ṅụcha ya onwe ife a na-akpọbe n'oyibo placebo effect ofiluo after all man of God nyere m ife a ọ ga-awa ọkọlele ka ịkọna masị wọk o kwete na ife na-aya abụọ na ya ahụ. afta about one month the thing will return with vengeance o jezuo na ọgwụ ọbụna ọdịgo late otu oge m gaa na teaching hospital na Nnewi ofu dọkịta mụ na ya adị na mma ebe a wee sị m fada rụọ ọnụ nke unu hapụrụ n'anyị nke anyị na ọtụtụ ndị a na-anwụsịsị ebe a na many of them mgbe ha jiri bịa ebe a nụwa anyị na-ajụzifa why are you coming now ọ sị na o nwere ebe o jere ekpere ewee kpere ekpere tee ya ọgwụ tee ya mmanụ o wee nwere onwe ọ ọ bụka na ọ nara ọ nakwara ọ nara nọ nọ nakọtazie nachighatazie azụ jesu emeghe ụdị ife afọ jesu nwere ndị ọgwụ gasịrị n'akwụkwọ nsọ mana oge nke jesu ndị bụ ndị dọkịta mgbe afọ bụ ndị ụkọchukwu ọha bụ ndị dọkịta ha enweghị medikal dọktọs ka esi nwee medikal dọktọs taata mana n'ife jesu mere jesu gwọchaa mmadụ ọya ya bụ the chairman of ịgwọ ọya kama ọya si onye anabazie ebe ọsie buru onwe gị jee gosi ndị dọkịta ndị ụkọchukwu ga ọha bụ dọkịtọs n'ọfa ka ọ dịrị inye gị the bill of health ha ka ọ dịrị ikwu na ịdị na mma ọ bụrụ na jesu atrọs ha mirakụl o mere n'isi onye afọ but jesus follows protocols go and show yourself to the medical doctors ofe ife eji aka anyị ọnụ onwe nke na-ewu ewu kịta na-akpọ eze akụ oge ọbụla ọkpụrụ anyị n'ọnụ na anyị na-egbusisi ndị mmadụ mana ọ bụrụ because na the christian message na-egbusi ndị mmadụ ọ bụrụ eziokwu na false men of god ndị jụrụ na ha ama mere ife jesu mere ụdị ndị ahụ ịfụfa zelụfa ị na-ezelụfa ma a na o ife kristianity melụ gị john bosco igwe bụ fada nwere ike ịbụ onye mmekasị but it does not mean that christianity bụ religion mmekasị it is my personal problem therefore your contribution bụ ịgba mbọ fụ na ịfụ ndị bụ false men of God stop supporting them ịkwado ozinapa ya bụ nọmba one nọmba two na na ekpere anyị ekpere always pray for us nke ịtọ mgbe ọbụla ị nwere ike inye ndụmọdụ bịakwute fada ọbụla nye anyị ndụmọdụ we can receive it mana mụrụ anya mụrụ anya ka hapụ idufie gị ụzọ amen and amen Amen. Ichefu na ifara kwuru tata three things. One. Ịgwọ ọgwụ ego abụghị omenala Igbo. 2 Ị n'idighị ife arụsị ka bụrụ onye omenala. Esoro m onye omenala. Ị na-arụsi ọrụ ike na-ekwu eziokwu na-eme ife niile eji mara ndị Igbo ịbụ onye omenala Igbo. Nke ọzọ ndị butere anyị ozi ọma ha abịaghị ime anyị for one night it is not true learn history proper history let us honor the memories of the missionaries and finally gbaghara na anyị n'ebe anyị adịghị emeta ọfụma na asị niile anyị ji afọ chukwu asị mana ịkwado na anyị n'ebe anyị na-asị asị ifuku na-asị asị zelụfa that way you will discourage evil udo dịrị ụnụ mmụọ gị you can do better than that.